call me jay Slut, and I'm chilling right here with the baddest DJ, the world best DJ, the international boy, DJ Spark. Light it. I say, if you know be Spark, you know be anybody, o. Oh.

Ọbụla ka eze na onye dị ije ka onye na ka nke na-ege asabidi ka mmenye gị ọnọchiko bịa fewa ego ụmụ nwaanyị bịa tewa egwu nwa bụ ndị igbo na-ekezi ego kakapụta ndị ịla na-agba si ma bebi ka ifebe aka tụtụba ya ihe m ga-enye gị ihe ọka ume isi ime ọ bụ onye ga-akọ mmesoọma Chineke abụ ọma ka abụ otuto ka ọ dị mma ọ dị mma ndị

Ọka ọkaka kebi n'igwe na mmalite n'ọgụgụ alfa na omega naanị gị ka anyị ga-efe anọkwana n'obi abụọ anọkwana n'iri uju kpebiere onwe gị taa bara onye ehihie ga-efe mụ na onwe m okosisi osisi na-enye ndụ

coming era, coming era, my God. Jesus. I pray. dị mma ikeji mma na mana mgbe ụfọdụ ife na-atọ ụtọ dịkwa ego nna m si ka m rapụ ife dị n'ukwu chukwu ego amamife anya pụlụ n'ukwu nwa nke ego mama lele papa lele onye ọcha lee down no but i turn around no to wama no put your mouth to oh, maka no open eye ebe eh, awa manya now they see me waka dem cover face eh, like labaja chineke biko oh. chukwuekwekwana o oh. say i no go chop my leg but chinekwekwana o say man no go make the ego chukwuekwekwana o cause i no fit die for nothing chinekwekwana o Emeka banye n'okporo Emeka gara akwụkwọ bụkwa asa na anwụ n'eze ga-ebụkwa menu na-abanye obodo oyibo bọbị bọbịawa ozugbo ozugbo nwanne na ebu nwanne ya bụkwa onye kebụlụ musa mụbụ ọkụ iso na ndị kalaka sifi bọlụ macha lacha ụra ịdị ahụju ụzụzọ nke na-aba n'anya man no jiggy see me balaga I take my time when they tell me no gaga kwana Want to put me down but I turn around the two of my Don't put your mouth maka no kuna iba wamanya Now they see me waka cover face like you like baja Ile ke biko Say I no go chop my liver Say man no go make the emekpalụ gị ọzọ gị bụ oke mmụọ oke mmụọ in my Spirit to get pure. na You come and open at So she go there for rich and poor. She classy and the meal. But she I go secure. Out of a million, you're the one. Every day I'm wanting you more. Yeah, you they give me life. My froggy, be me bad. If I'm a baby, it e, sweet me die. The reason I don't wanna see you cry. See, I'm a rich nigga making big figures, and your body hits, that's a real figure. If life deep, we go dig deeper. On froze nigga chinchilla, and I'm making nigga till early morning. Only you, I see anybody. On the way, I'm feeling lucky. My couple of father just hating on me. Personally, in a come when you checking on me. I'm another go emotionally. Everybody come that we are meant to be. Ibe Ajantia, fire mogu Beginning you can eh, ya as a better Ọ̀ṣùgbà ṣùnà ṣùnà Onye mi wò sí ní kẹta ló Ebúlọ́ sọ́nyà sọ kíkọ́ ògùn kò Jùgbọ́ ẹsẹ̀ fífi máa ń pẹ́ Àsìkò ikiri aja mama m si na nwa m etogo nwa m gwa na nwa m jelu mba o wee bute ike ọganilu na-ebutere onwe dem nwata chọwa nke ya ibi kpọ ya chọ nwa ọbụdo onye na-akwa aka aka n'ọdụ nkịtị nkịtị emewe emewe mara odogwu ya ọsọ ka ihe bụkwa nke makọna m ka nyebe nyebe kama m ya yọọ ebere ọnọdụ ugo ya solu nwoke maka na anya afụlụ ugo kacha ya mma achara ụkọ nwanyị biko bịa gbaru m bọsi nọ n'ilo anyị na ego mbọ ife nwoke nyere nwoke bụkwa nga jidelu m isi n'ime aka ife esulo nwoke afịa ịmana mmadụ na-eyi mmadụ mara amalụ onye ọbụla nwere nkọ ga-ekwu n'iru gị n'azụ gị you better do one unto man as you want them to do for you ụwa bụ ofu ndị a gị n'uche nwankwọ nwankwọ ego m nọ mebe adọtị ya adọtị ya kwarụ m egwu ekenenuka nwoke si egbeje ọsụkwasụ na asụ ndị lomi imebe ọfụma onye wiwo si n'ike taalụ ebula ozu onye ọzọ dịka ugwu nkụ asịkwana nwata na onweli ekwesu na-eme na nkịtị onye mere eze abụrụgo ọgaranya color elephant and set a trap which meat you want catch ma na ọnwụ egbughị ji eji chụọ aja emesịa tọmapụ life na jejeje life na aye aye oh, mgbede As I dey work for my daily bread, after rain come the sunshine. A na-agba mbọ ọkpọkọ akwụrụ ọfụma, jee nje nje ọkpọkọ dịkwa mma. Ịmana emenu mani anyị ga-adịkwa ọcha, ife anyị afụlụ n'ụzọ anyị ga-akọ ya. Ije dị mkpa abụrụ ọka mana ebe onye ọsọ lụrụ onye ije ya ụwa mgbede ka mma. ọ dị njọ ejila ụtụtụ ama ahịa tụtụ abụọ aka aja aja na-ebute ọnụ mmanụ alụọ na nwelie na gbanụ gbanụ eji eji e, ama m na-ebiwago m onye eluigwe ama m akụwago m mana onwe ndị kụrụ ka m si akụ ngwa ego ha agwụgo ego ha agwụgo ama m na-atawago m ọba eluigwe ama m anawago m mana onwe ndị nara ka m si anụ ụgbọ ego ha agwụgo ego ha agwụgo, chukwu menu m eriwa eriwa eriwa dị ma m soro ndị weriwa carry your blessing shower me oluwa bless me properly i get on before no be property na why i dey pray make you carry your blessing shower me carry anointing cover me kegomudizie nuko osimiri atata hey, kam soro ndị were iwe o connect, if I connect, years ago I'll never forget, never forget. Them say I no go go far, I say I say me me me me me now the boy global. no no You sing it cheat me o oh. and ife m ewekwa iwe brother just free oh, me o me go me la la o oh. I hustle every my brother to get the la o and okwu n'ọnụ nwanne m asụrụ m grama o I put work every to make sure I go ah, eh, o Acha my money, wete kolat, wete kolat The boy nothing on wete alert, wete alert You not even messing with my connect, with my connect Years go I'll never forget, never forget Them say I no go go far, I say Namdi local I say me mene mene now the boy global And when I'm one local, you sing it how far, how far megide m ka fa menyụọ n'ọkụ m fa jesịa pụta afụ n'ọkụ m forgotten Every dem no one it away nothing They got the lush at the me wall button Window then I buy and But I keep on believing pure water can nearly hustling Even as I'm with the laugh for a living They never saw me coming can never pay When people di me well me go be noya Ọba tó biye Ọwa anyị na-ede mma ijele nna never lag. m m

na alụbowe m fatelụ bụ m afi me mgbuke kwatibuchi m mana my mata dekwalụ mụ na jim m you want to stop me maka why ịga ka nọ guy fellow guy man owu bọcha mụ na olisa gbasa ịma na zaman adịla ya for your information you cannot stop my money calculation efe chukwu ka ndị nọ na adoration ọrụ ọma informa bi na my location hallelujah for your information asị na mba ahịhịa n'elu ụwa n'ụwa amandilo ma wụfuola chai friend of mine who be God. Therefore, oh. don't quench my fire. Kono jigide, jigide muna kwa njulomo Achuba mchupa na abubu Onye mwere kuwa kiye in my head Baba Tell me one thing the Lord cannot do I'm ofufe niile chukwu show me what the Lord cannot do gosi m ofufe niile chukwu na omume that thing they say that we cannot do baba God run put money water money water go plenty money. Money na water. Money na water. Financial bulldozer. Financial bulldozer. Money na water. Money na water. money. money. Money na water. Money na water. Financial bulldozer. Financial in the days of Saba. My papa no get money, mama he no get. Money to chop food wahala. Na zero one zero we dey chop. Oh. My mama tell me say her time e no dey last. One day shall be one day God go bless my hustle. Today see everything Sarah Sarah. Money don dey nyafu nyafu. Baba God dey me last.

igbo ekwelugo igbo ekwelugo igbo ya igbo ekwelugo igbo igbo igbo onye dị mma enyi maka papa mbọ onye dị maka eti wan fight today fight tomorrow every na so so fight every successful man, oh, there is a good woman, oh, Better, woman, not there for market, give you to see it Better, woman, Better woman, not there for you know, go see Better, better woman, language, we talk African language, we talk my people language, we talk my people language, we talk any vernacular. Say go punish them all, oh. say go wicked them all, oh. say go suffer oh. say go wicked them all. Just because of English, chim, English, because of English, English, my teacher punish me, oh, English, because of English. ingilisi onye nkụzi abịa mụtara iwu ingilisi because of ingilisi ingilisi my teacher punish me o oh. ingilisi because of ingilisi ingilisi onye nkụzi abịa mụtara iwu classroom oh, Chinyere oh, oh. come carry my pencil Chinyere na my classmate oh oh, oh. When I wan use my pencil When I wan use my pencil

Machita carry bulala, machita carry Begin to wicked me oh, machita suffer me oh, machita wicked me oh, suffer me oh. Just because of English, Jim, English, because of English, English. My teacher punish me oh, English, because of English. Thank ọgụ mosu mbosi ọgụ achọba dike oyim nne bụ mmọnwụ anọ n'ebe olukwanụ na omume ebe ọgaranya ka anyị na-eti mmemme bụ egwu m ode mụọ na-eyi egwu abịaghị onye na-enwere ego tọla atọ dị n'ụwa ka na-ekwuli onye ọ bụrụ na ịkpata ego ruo obodo achọba iru gị ọ bụrụ na ịkpata ego ruo obodo ama ụtọ onye m onwe ego na onye nwere ego na-eme ifesọlị ya malụgo ebe ugo ọ na-ara ọja dị n'igbo bụ mmọnwụ abịaghị naona kwa mikaya miliani nne ndị anọgharịla gị mma nne chukwueke nwanyị ọma meji eru ụwa ma eberima meri ya na chukwueke nwanyị ọma ma eji aga asa mma nwanyị ọma onye ọma ma eji aga ụwa na ụwa m ayọla achịkwa m nyere ya aka kọlọ meri ya na chukwueke nwanyị ọma ma eji aga ọ mma onye nwere nwanne onye ahụ lejie nwanne ya onye nwere nwanne chido ya le nwanne ya anya eleje nwanne gị anya ihu na echi dị ime echi dị ime onye manya ọ ga-amụhe dale nwayọ metie one don deserves another you are a biggie biggie star how i wonder what you are amara dị mma eh. onye dị amara dị mma gwa m onye dị amara dị mma enwe eh, ọma iwu na onye ose ke mma ya esi dị ọgbọ ọma ekwuo agbawa agba oke sọrọ ngwere ma mmiri ya kọ ngwere ọkọ n'obe ah. yezi nwanna maka achimezi nwanna maka yezi nwanna maka achimezi nwanna maka emeri ani nne m nda nnọkarịla mma nne chukwu eke nwanyị ọma mejiere ụwa ma ihe Merieli Chukwueke nwanyị ọma ma ị eji aga Asa Asamma nwanyị ọma onye ọma ma ị eji aga ụwa n'ụwa ọla ajụkwa mmeri aka kọkwana m ah. bịa nụmele ego onye ọma bịakwala m aja gị mma onye ọma my dear my dear my dear aga ga-ekwe n'elu ụwa sọda ndị mana bọma gị nwe mme ọ bụli mba Chineke na gọrọma come by let my heart. Yeah. Oh my, give me bottom by go my heart, yeah. Sugar, sugar, sugar, yeah. Oh my, give me bottom by go my heart, yeah.

mmanụ gbara anị na saiz jay ya nke nụọ south ss money pasa na akaụntụ chiks ụmụ nwaanyị na oke nwoke money ego bụ mma nwoke ya bụ nwoke ịma nwoke na nwoke nwoke bụ nwoke it's alright it's okay i'm just a man my father is a man nwoke wali tupu anala oge asa jee ụka ebula nwoke kanata awe gbala aka nata nwankwọ ebula nwoke gị kpalịa mma gị anụ ọfịa ebula nwoke ezigbo akụ bụkwa n'oke ụlọ ihe eji amadogwu bụ onye lụlụ ụlọ ọtụtụ atịtụ bọọlụ ji achọba ụzọ ọbụla ibijego ịma nkwụnwe ụgwọ yeto ye na hosụ n'ode chichi akpọ gị na fon isi n'idi bizi ọgwa na lezi bros nwoke bụ bọs ọfịa kalụ ka kpọpụ nwoke kọt maka ịma na onye je gada enwe dị fọt rima na odo gwada anyụ asa by fọt nwoke na-eme na kat ọdalike nsọt onye ọkpọpụlụ mmadụ anwe ị na-eme na pasị ga adịla adị ụmụbọ ịga ọ dị mmadụ one from ye ibi na hotel mana magị ka na-ele ọsọ ebula nwoke say man i be a man gbara anị na side jee yanki nụọ nwaanyị south excess money pass an account chicks ya bụ ụmụ nwaanyị na-achụzi oke nwoke ego bụ nwoke nwa metoka ya bụ nwoke kama nwa jobi nwoke ịma na nwoke na-akarị nwoke were arịrị oge nwoke What up, my people? It's your boy, Mr. Banks, no need. And I'm hanging out with the baddest DJ. DJ Spark on the wheel of steel is about to go crazy. to shut down worldwide. Osama. I say if you know be Spark, you know be anybody, yo. I come up for Ịga-onye ji eje mba ego oyibo na-adị mba ọgaranya nwekakwa mma na ikoloja ịmụkwala udere ude mba It's your international boy, DJ e emebugo m ife ọkwa nya ka m ji si na anyị ga-afụsi isi e amaka na ikoloja ịmakwala udere ude mma oyibo na ọcha mma jidekwa ego ọcha mma jidekwa ife ị ka mmanwụ na-ebo oyi ezi oyibo na-atụ egwu ahị ahị aka ọma jide ego aka ọma jide ego ife agbụrị na-adị ọ bụ asị ka mụ na-asị gote obulu ọkwa ndị odogwu na-eje ije ole ole egwu dike na ọgụ ụlọ ọgụ esi onye ga-ebu ụzọ ụmụ obili igbo na-agụ egwu mmanwụ ji eje onye na-eje nụ anya apụwanụ onye ọsọ ebuli etụpụ ịma na ude na-atụ onye na-eje nụ na-eyi egwu